Ehe. ¿Qué es? Ana Churchill. ¡Qué guau! Ehe. Ọkammụta so anyị nọdụ. So by the way, welcome back to Igbo Online College. Nnọọ nnọọ nnọọ nnọọ Igbo bụ Igbo ekene m unu na-anabata gị na Igbo Online College taa bụ okwu ụbọchị ịma nwaanyị maka na nnukwu mmanwụ nọ n'etiti anyị ma onye ọ bụ ọka mmụta sa jeji ọnwụ dị iwe onye a bụ nnukwu onye nkụzi na mahadum ịghọtago ka a hapụ ịkpọ mahadum mgbebi na-akpụ ya diọkpa ịghọtago <laughs> onye a bụ nnukwu oriakụ na ya n'akụkụ bọkwa oriakụ ọkammụta oriakụ oke nwoke bụ artist Enwefe bụ artist Enwefe onye nka na-ese ife iweta onwe gị ọdọ gị ịchọ ọkpụ akpụọ. ịchọ ọtụ atụọ <laughs> ọ dị mma ife anyị ga-akali taa bụ ife dị nnukwu mkpa ọkammụta biko kelee igbo bụ igbo igbo bụ igbo ekele m unu udo dịrị onye ọbụla hmm. ife anyị chọọ ịjụ ọkammụta bụ ife na-eme ndị igbo ifele igbo ji asụ ha ji eme ha the economy of language ndị igbo na njem njem mụnwa n'ịkụzi igbo ndị igbo na-asị m kedu ifefa ga-eji igbo mee mana ịbịakwa n'anya ọ dịka a ga-asị n'eziokwu ijewe ọlụ nwere ebe anyị asị gị gị sụọ igbo ị na-eji obodo igbo nwere ebe anyị asị gị ọ bụrụ na ịsụrụ igbo na ịma mbata mana bekee nwee ebe ọ ga-abụ ọ bụ na ịdị asụ bekee ịma na ịma mbata nyanwa bụ the economy of language language economy ya na ụfọdụ asụsụ na-enye ego ụfọdụ adịghị ego ka efi inwe ikwu maka nka ndewo um, okwu a bụ okwu akpụ n'ọnụ maka na ebe ije na na-akọ akụkọ Igbo ndị egwu na eji eme gịnị ndị ajụ kedụzikwana ndị nwa kedu mbọ a na-agba asụsụ Igbo anyị bụ asụsụ dịka asụsụ ọbụla ọzọ ihe ọbụla eji asụsụ eme eji asụsụ Igbo emie ekwesịkwara iji asụsụ Igbo mie ya bụ na nke mbụ bụrụ bụ ịma na asụsụ Igbo bụ asụsụ nke eji eme ihe ọbụla eji asụsụ eme nke a bụ dị mkpa ka mmadụ ọbụla na-eji aka abịazie n'ọnọdụ asụsụ Igbo nọ nsogbu ọnọdụ asụsụ Igbo nọ dị n'aka ndị nwe asụsụ maka na ọ na-abụ onye kpọrọ ọbịa ya mkpọkọrọ ọ gaghị ajụba ajụjụ ma mgbe ụmụaka jiri were kpụọ ahịhịa asụsụ igbo nọ n'ọnọdụ ọnọ maka ndị igbo na etu ndị igbo si were asụsụ igbo ka mma na-atụ ọkwa na steeti ebe ọ bụ ndị igbo nwere bido n'isi ruo na njedebe ka a na-akọ na enwere otu ụbọchị a na-ewepụta n'izu ụka a na-asụ igbo n'ụlọ ọrụ ọ bụrụ arụ ya bụ eh. na nsogbu asụsụ Igbo dị ndị Igbo n'aka asụsụ Igbo bụ asụsụ ị ga-eji wee chelukwa ọka mmụta ihe ịkọwa kịta bụ na o kwesị ịbụ nọọ n'obodo ndị ọcha ka e kwesị iwepụta ofu ụbọchị na ọ bụrụ n'ala Igbo atị nọọ n'ala Igbo ofu ụbọchị eyi akwa Igbo Hmm. mana ọ ka igwe ahụ n'ebe nsogbu ahụ dị gbabere ya ka anyị si na nsogbu asụsụ Igbo bụ ndị Igbo hmm. maka na isi m na a ga-eji ejiji Igbo sụọ Igbo n'otu ụbọchị n'izu ụka ụfọdụ asị n'ụbọchị ụbọchị Wenezdee hmm. arụkọ o kwesịrị na a ga na-eji ejiji ọ bụrụ nke ndị bekee bụrụ nke ndị nwa otu ụbọchị n'izu ụka ma ọ bụrụ na ọ ga-adị mma chaa ya bụ na ebe a ka nsogbu anyị gbabere nke a dị irue n'ụlọ akwụkwọ onye ọbụla bụ onye maara ihe gbasara usoro amụmamụ nkuzi n'ụlọ akwụkwọ nta malite na ndị nta akara wee rute na ndị afọ nke atọ iwu enyere dee ya debe anya pụta ihe bụ na asụsụ a ga-eji na-akụziri ụmụntakịrị ebe asụsụ nne na nna asụsụ ụmụaka ahụ maara mụta site n'ọnụ nne ha mana bịazienụ n'ebe ụfọdụ a na-ebido n'afọ kụzilere ụmụaka ka esi asụ bekee nwa eku n'aka kụji eko ndị nkụzi nedo anya dịka a na-emezi taa ka nne wee jee ahịa ma ọ jee ọrụ lọta elu asụgharị bekee nwatakịrị na-asụzi bekee nwatakịrị na-asụzi bekee ị na ga-ajụzi na-ekele ife bụ igbo ọ na-abụ amụzia bekee abịa akụzi ọmụta bekee na mbụ ọmụwazi igbo n'ikpeazụ o mere na o nwere ihe m na-ede aka m na-ede ya bụ ihe ebe m na-ajụ asụsụ Igbo ọ na asụsụ mbụ ka ọ bụ asụsụ nke abụọ mm-hmm. maka na ọnọdụ anyị bugara asụsụ Igbo ugbu a mere na asụsụ Igbo na-achọ ịghọ asụsụ nke abụọ nke mm-hmm. bekee na-akpọ sekọnd langweji a na-anọ n'afọ mụwa bekee ọtụtụ amụọ asụsụ mba ọzọ ụfọdụ asị gị ya ji ito n'ala Yoruba ụfọdụ asị gị ya ji ito n'ala ebe nwa iji kpọọ ya azụ ụmụ ajụjụ njọ kedu ihe ị nwere ike ikwu maka na ụfọdụ ya sị gị na ha ya amụ french andị n'anya ọmụọ french o ji na-enweta ọrụ ozugbo ozugbo ọbụrụ majik ọbụrụ na ọ na-ekwuye n'ọnụ elu ụfọdụ asị gị ka ha mụọ chinese ọ mụọ ya onweta ọrụ ozugbo ozugbo ọ dị mma nweta ọrụ ebe ọ nweta ọrụ n'ala igbo nweta ọrụ n'ala ndị chinese china maọbụ na france na naijiria anyị so kedu ihe iyi asịzi mmadụ welu maka ya mụọ ya ihe a ga-eji si ya mụba igbo bụ na nke ahụ bụ ekwugo m sị ọ bụrụ na mmadụ kwa ọbịa mkpọkọrọ ọ anyị ka ọ dịrị okwu ikwuru ugbu a nji jụa gị ọ bụ n'ala igbo ka ọ bụ n'ala ndị chaịna hmm. ọ bụ anyị bụ igbo mekwara ya ka ọ dị etu a ma ihe ọ dị mkpa ya bụ ka anyị mee ka anyị ghọtagodu na anyị na-ana n'iyi na akwụkwọ nsọ si na ndị m ka ha na-ala n'iyi anyị na-ala n'iyi ọ bụrụ na anyị jighata azụ wee nwegodo ike ịmata na anyị na-efu efu wee dozie ọnọdụ ị na-enweta ọrụ na mba naijiria na-emụrụ chinese maka na nne gị gị na ya ga-apụta ụra ụtụtụ bụ onye china ka ọ bụ na nna gị ga n'ihe ụra ịhụ bụ onye china ịhụ na ihe a dị n'ụbụrụ ga-akọ echiche anyị ka a sara asa ọkwa na ihe a so na ndọrọ enwere ihe a na-akpọ ndọrọ ndọrọ asụsụ bekee kpọrọ ya Eh, linguistics ndọrọndọrọ eh, asụsụ linguistics asụsụ ndị a anyị na-asụ eh, language politics ọ dị onye ọbụla ọbụlagoro n'ala otu mpaghara ala afrịka anyị onye yoruba ga-asị gị na nke unu adabara onye hausa ga-agụ ma ọ bụ ndị mba ọzọ ga-asị gị na nke unu adabara ya bụ na nsogbu anyị bụ ịghọta ndọrọ ndọrọ dị gbasara asụsụ ndọrọ ndọrọ ahụ bụ ihe anyị nwa ga-apụtagodo anyị nwa bụ ndị nwere ohere ịghọta maka ọnwụ nghọta ga ahụ isi anyị ghọta anyị wee nwee ike kwaba ụzọ ka anyị na-akụziri ụmụntakịrị ezigbo igbo emere na iruo n'ihe ka ụlọ ụlọ ego ụlọ akụ ohere dịịrị onye gụrụ asụsụ ohere dịrị onye gụrụ asụsụ Igbo na ebe ụlọ embasi ohere dịrị onye gụrụ asụsụ Igbo n'ebe ọbụla a na-enwe anabata ndị ọbịa maka gịnị ọ bụ asụsụ ọ bụrụgodo uri na asị ka anyị hapụzie maka ntụgharị nke so n'ihe a na-arụ n'asụsụ ị nwere ike onye Chinese nwa abịa ọ bụ na ọ ga-adị mkpa ka ị na-atụgharịrị ya asụsụ ahụ na asụsụ ọ ga-aghọta ị ga-ama asụsụ ị ga-atụgharị ya bụ na ihe ndị a niile bụ na anyị ga-agba mbọ ihe ọ dị mkpa ka anyị mee bụ ka anyị chigha azụ ghọta na anyị na-efu efu ekwukwere m ya kwụsie enyi ike anyị na-efu efu onye na-agụ igbo gụọ anya ya jidesie enyi ike gụchapụ ya ọcha ebe ọbụla ọ chọrọ isonye maka enwere alaka dị iche iche enwere ike isi bụ ihe a eziokwu dịkwa na ya bụ na ị bịa n'ebe ndị kọtara ihe a na ekwe ịpụ apụ ihu ebe a na-ajụ gị na a na-achọkwanụ ọ dịka m anọghị ebe si mba kanada zite ozi ka emere ha nke ma ọ bụ asụsụ n'asụsụ Igbo ebe nsogbu anyị dịbụ na ọkpụrụ n'ala Igbo anyị n'ime ụlọ ebe anyị na-ahụtaba onye na-asụ Igbo dịka onye amaghị akwụkwọ dịka onye agụghị akwụkwọ ebe a ka nsogbu anyị dị ya bụ na ihe anyị nwere ime bụ ịhụ na anyị kwalitere azụ nke mbụ nke abụọ bụ ịgba mbọ buru asụsụ anyị a wee pụọ maka ọmmadụ ahịa inwe ngwa ahịa mana ị dọbara n'ime ụlọ be gị o nwere ya bụ ebe ahụ bịa jụọ gị ị nwere ihe a ma ọ bụ ihe a rote na mmalite ọmụmụ asụsụ Igbo bụ ndị ọcha ndị ala bekee bụ ndị malitere ego ya ndị ala bekee ahụ kedu ihe gị na ha na-ekwuzi taa anyị si na anyị amụtagobere ọmụta ọgbakarịa chụrụzi aha chụfuo ọ naghị anya ahụ anyị ga-eburu asụsụ anyị abụọ anyị jee ụfọdụ n'ime anyị kwu ka ị ga-akpọ ka ha jee mana BBC Igbo jee rụọ ọrụ ọsị nke ka anyị ga-esi si ebe a fee ụgbọelu jee ebe na ọbụrụ ije sụrụ ịhụ na anyị nwa na onwe anyị ga-ebu ụzọ gwọọ onwe anyị ya bụ nsogbu akpọọ gị oku na Abuja na Naịjirịa kpọọ gị oku n'obodo ndị ọcha gị bịa ka ị mee ihe gbasara Igbo ajụ n'onwe gị ọ bụrụ na Igbo ka ị ga-eji si ebe a naba ebe nwe ka anyị pụta gosikwa onwe gị n'ebe ọbụla ị nọ inwe ohere ọbụla ịsụ Igbo sụọ ya asụ anyị bekee sụ karịa n'ebe e kwesịrị ịsụ ya kpọchighị onye na-eme ya azụ anyị ga-ere ahịa anyị aba ijide ego tinye maka na ihe dị mkpa ime ka a mara na ị nọ bụrụ ị na-akwalite o nwere ọnwụ njem anyị jere n'ụlọ akụ ụlọ mgbasa ozi abs abalị one na ole gara aga ewepụgịrịpụgịra e wee jụọ asị ha kedu ka a ghara ihe unu na-eme n'ebe a na-akwalite asụ n'omenala Igbo asị anya nwee nke anyị nwere anyị ya nke a bụ adọrọ anyị aka n'ihu maka asị onye adọrọ aka n'ihu ji ụgwọ anyị kwakọtazi eje ha jụzie mana ohere dị etu ahụ bụ ebe anyị ga na-eje na-enwe ike ikwupụta asụsụ a mgbe ị kwupụtara asụsụ a achọkwara nka ka m ebe anyị jere n'ụtụtụ a n'ụlọ mgbasa ozi kwa onye na-arụ ọrụ ebe a na-ebe na-akpọ si na ọ naanị ya bụ onye na-ekwu maka asụsụ Igbo na enwere ndị na-ekwu na ewesị ya chere na anyị ga-achịta ya ndị mmadụ ya bụ na ihe ndị a niile bụ si anyị nwee bụ kwuo na anyị nọ na ihe anyị nwere ike ime maka na nsogbu anyị na-enwepụ na anyị na-agụcha anya bụ igbo ịpụzie ebe dị aṅa ikpuchie ihe ị gụrụ ajụwa gị sị na ị asụsụ ụfọdụ asị na ha gụrụ langweji ụfọdụ asị na ha gụrụ lingwistiks ụfọdụ asị gị na afrịkan stọdis kwuo ihe ịgụrụ ka ọ ga-abụ ohere dị ka enye gị ọnya bụ ihe anyị ga-emekarịsị nke ọzọ ewebụzi ọrụ dịrị ndị nọ n'ọchịchị ndị nọ na ogo mmụta dị elu ndị na-arụ n'ụlọ mmụta ndị ga-enwezi ike iburuzi ozi a wee buru ebe ọ dị maka o nwere ebe anyị ga-ejedebe ndị ọzọ eweghara ọ dị mma demedalụ ọka mmụta keskene nketu ọrụ Ifechukwu kwuru Ifechukwu kwuru n'onu ọka Ifechukwu kwuru ihe Chukwu kwuru <laughs> alright iji tinye so n'ihe okwu kedu ihe ma ị ga-eji wee mụ igbo ị ga-amụ igbo maka na onye igbo ka ị bụ igbo bụ nke gị ịbụ igbo gị nwa bụrụ igbo kezi isi na ị na-azụ onye igbo ma ị mara asụ igbo ya melụ ijikwa na asịzi na oyibo na-atọ ụtọ ọtọlụzie gị ọtọ nọrọ ya bụ igbo malụ na asụsụ bụ asụsụ onwe ha asụsụ ka ibie ihe bekee na-alụ ka igbo na-alụ igbo bụ bụnụ mmemme ụnụ ịmaazị igbo na-atọwanụ ntị ịmụkwa dino filosofi igbo wisdom igbo hmm. ndị ọcha na-achị achọ like ndị ọcha na-achị achọ anyị nwabụ ihe na-ezochi onwe anyị ofu ihe ndị igbo anyị amara ọbụla o nwere ihe isokata ka ịsụkarị onye ọcha kedizi ihe iji ka onye ọcha ịmara igbo ịmara oyibo ụsụ ịbụrụ anụ elu ịbụrụ anụ ala ịbụrụ anụ ife ịbụrụ welukene na nwayọ ndị be anyị ee welu na nwayọ ka ife ka ofe lọla alọ zuola anyị ọzọzi m na-ekwu bụ biko ọ bụrụ na ị bụ onye nna onye nna sụbalụ nwa gị igbo o biko sụbalụ nwa gị igbo bido taa bido bido taa o bido bido bido ọ dị mma ka ọ dị oge ọzọ ka emesịa kene igbo igbo igbo bụ igbo birikwanụ onye nwere ntị n'ihe ya nọ mana ka anyị mata na anyị na-anakwa ka na anyị maka ọ bụrụ na ịkpata ihe ịkpata nkụ arụrụ ajụkwana gịnị ka nwere ji bịara gị ọrụ ọ bụ ọgụ imechee naanị eti na asụsụ igbo na-achọ ịnwụ matakwa ma aka gị ọbịa maka na aka gị dị ya ị ga-azakwa ajụjụ ndewo